oge ndị igbo lụkwaranụ igbe zukọtaranụ ugwu mba panigaranụ oge ndị igbo lụkwaranụ igbe zukọtaranụ ugwu mba paniela Emmanuel Blessing Chidebere onye ọzọ jiri ama mbụ abịa gara Nsụka unu lee ya anụnụ ya ahụ anụ nọ na-egeghele a na-ebe ndị be anyị ịbịa n'Igbo Nsụka na o nwere nri dị iche iche jiri ya mma anyị mmanụ ego na nkwọcha bụ ofu n'ime ha ịbịa n'Igbo Nsụka ma ịtalaghị anụ ego maọbụ ṅụrụ nkwọcha nkwuenu tara ata ị mara na iji ehu ịbịara <laughs> na ịbịa dolegenu ndị be anyị unule ya nụ ya ahụ mgbe ndị nta jere na nta ya e egbute ya bụ anụ lata woletenu ewerenu piere na nyekwu jee hụmanụ hụchara anụ samanụ ya na abụ ọnụ ndị be anyị ya bụ usoro anyị ji akwado ya bụ anụ ego ị na ebe anyị na o nwere ụzọ dị iche iche ji eme ya bụ anụ ego shimenu bufutenu tupu na-erighirenu o nwere ndị na-eyi na-eyi ma nwere ndị e, na-agwọ na-agwọ ma nwere ndị na-amị amị n'ụlọ ha yi eshi nta bụ egwu anụ ego ya ga-eji agwọ ọnụ bụ akpọkọ unu na yabasị ọgwụ anyị gwọrọ egwu ọkpọnụchiri evupụta enu were nkwu enu tara ata were rigiri enu ọya na-asọ mene mene mene mene unule ya na ọbụ onye yebie n'ebe anama kemgwu n'isi o ji ebe n'enu ịbịa ebe anyị na-ede ịta ji onye nye jee ya egbute anụ lata ọ na-abịa bụrụ n'oge onye benye sọsọ ya ememe ihe dị na ya ma ọ bụrụ na ọ bụ onye ejighị onye enye o were ka ya pịọrọ na-enye kwunye ya ahụmanụ ya manụ bụ manụ chimerie nya na ya na ọ bụrụ onye ji onye enye na ọ bụ onye enye ebe ọ dịnụ ime ya dị na ya ọ hụghị ta oshishi ta ile ta ile o mechirenu ofufute bufute n'ọnụ ha taa ọ nọrọ na obunye ya na-eri na na-ekwu isi kweke kweke aṅụkwu elu tara ata ndụbanyị anyị ngwụna m ka anyị jee na-enyekwu ya ahụ maka esi agwa onye abụ ana ege mma ha anụ ọnụ ma ha egbutere nta bụ anụ ehi anyị nwere nchi ma anyị nwere mgbada anyị nwere anaghị dị iche iche n'ọbụ na ka anyị na-ekwu nta maka ya bụ anụ ehi egwu anụ ehi ndụba anyị ekele mụnụ anyị jee na-enye ekwu ya emefie dị na ya ma jekwenu ji agwọ ya bụ ama ewebe akpụrụ akpọkọ be anyị akpọkọ nsụka he ya bụ akpọkọ obere nri ji ahịa anyị kere arịgo mọrụme mkpanaka bụ yabasị anyị ebie na-ebie bie nri na ya bụ anụ ọrịa agbome ya bụ akpọkọ na-abụ ka anyị piere na enyekwu nwa kụchita mgbe anyị nọ n'ime nyekwu mgbe anyị na-agwọ ya bụ ana n'ụlọ ya n'ọbụ bụ yabasị ba na-ebie ya bụ ana mgbe ị na-ebie ya bụ yabasị bụ nwaada ụkamaka nwanne ka ọ na-ebie yabasị o bie chere na ihe ọzọ awụ ibu akpọkọ here munu na ya gwọ mmanụ kpuchitenu ka onye egbemeheja na ya ebututenu buru jenu ndị bụrụ ntakịrị ebutere ụka hmm? nwaleja ngwa wetezi akpọkọ akpọkọ kra akpọkọ yi were ko unu were menu unu ngwa gwọrọ ya anyị atịcha mara ya na atị na ya bụ egwọ ya bụ egwu ehi egwu anọ ọ bụrụ ndị be anyị anyị agwọrọ anyị na m adịghị gara nsịka lemekwe ee ekene na na-egwu egwana ma abụbọ ile pechemere na ile pechemere na aka ego mana pụchitene pụcherene dịta gbatara ya bụ anụ ka ndị bụ anya bụ anụ bụ mgbe ihe m na ya soro ya gwụ ana Ada Adaleja ụka nwa nwaleja nwanyị ọma ngwa na ka lanụ mgbanye n'ihi me nkịta mgbada ya gbajọse hụ ma ọ na-ụbọchị chukwu kere mgbada bụ ọsọ bidoro ma ọsọ gwa bụnụdụ mgbada ihe ọhụrụ dịta vanyị amegọbe yenu meme ebupụtakwenu genu ndị igbo ọzụka ekele m n'ụlọ ndị na-anụ olu m ma jenu ụnụ ahụgonụ ka anyị si emenu ụwa bụ omenala anyị omenala abụghị ihe ọjọọ unu ụlọ anyị ọcha na ele tọnụ ma tupu nwaba ọcha nwere ihe ha eji n'aka ha eji ahụ mmanya ma ihe dị nwa bebi ya na-eko n'obodo gonodono ọ bụ obele mmanya ihe dị n'ime ihe bụ nkwụ ele jiri ya ma igbo nsụka nkwọchaba anyị anya n'eke anya n'ihe o ji n'aka aṅụ ya bụ mmanya bụ agụ mmanya maọnụme bụ oto mmanya maọnụme bụ ọkụ nri ya bụ na nke bụ du n'ime nyekwe ọ bụrụ ihe eji ya ma na igbo nsụka anụ ma ọgụ na ọdọba anyị igbo bụ akwagịrị ma ọ na-adịrịbụ igbo na anya kwakọlugo chidebere nwido ka gadajogu ha adegara nsụka màá jẹ́ lo màá jẹ́ lo. ẹ kò lóore mú un náà nígbà tó kú lè lè fún mi lára wọn bá ń ma. ẹ ẹ ẹ ẹ aya bụ n'ụlọ ire kunu nwetara onwe ụlọ ka mụ jere kwere ihe metana ka anyị nụ ma jee o ma jee ma jee jai bai o menu ụnụ afụma na anụ ga-agụsị ebe ọ ga-anụ Ay, yemin ediyorum. O grandezino tam.